nne m e ejere m ụmụ uchu ebe alụla na eze eluigwe n'ụwa ejere m ụmụ uchu nne nakata na eze eluigwe ka alụrụ n'ụwa nwaye maiti maiti n'ụmụ ụmụ uchu egbue m ogbue m maiti maiti na ụmụ uchu agwa ọnụ bụla na eze eluigwe bịa n'ụmụ uchu bịa lụọ ya igbo na-arịa n'anya na-enedina naanị eze eluigwe ka machi machi na ụmụ chuburu jee naanị obi ya na be nna ya dọba mmanwụ na ịkarịkwarụ mmanwụ igbo na-ekwe n'anya o ibe mmadụ chukwu kere eke jelụrụa na obibi ya igbo na-anya ibe mmadụ chukwu kere eke jelụrụa na obibi ya enenegidere nya nenegide nenegide nenegide jụọ na ọ bụ 100 bilion kejiri were ibe nwe ka ọ bụ 200 billion wee kejiri were ibe nwe mighty maiti n'ụmụchu mighty mighty ebuemo. maazị maiti egbue m ejere m ụmụ uchu were n'ebe anyị eze enigwe n'ụwa ka a bịalụ wee lụọ ya n'ụmụ uchu n'ụwa ka a bịalụ lụọ ya o n'ụmụ igbo na-adịa n'anya n'ụmụ uchu o ọkwa anyị eze enigwe ka maazị maiti jere rụọ n'ụmụ uchu igbo na-ekwu iyi ọkwa iyi mighty mighty tate ibada jinji mu je bi dakpa lati gibi ohimi ni weko ohimi ni weko ibode ko ohimi ni weko mighty mighty no uchu alụọ naanị eze n'igwe ọbịa n'ụwa dịrị o igbo na-enedue nenanị ime jire go welu mee mighty mighty ebuemo. m lụba ya lụtachazie ya o weluzie leta si fantom e, welu mepee ya ọgaranya nụ n'igbo na-ekwenụ ọgaranya pụta n'igbo ngwa na-elezine na ibe mmadụ lụrụ n'obibi ya e, anyị eze adịgbo n'ụwa e, anyị eze adịgbo n'ụwa e, onye chọọ inenezi anyị eze ojebe ụmụchu na be maiti maiti na ụmụchu ojenene ojenene ka anyị eze n'igwe na-adị o mighty mighty egbuwe mo o mighty mighty o oh, ha lapụta m o oh, oke mmanwụ lapụtara m ịmakwa na akwụrụ m ọtọ 24 hours ebe m na-ene n'ụlọ na-enekọtazi ụlọ ogbu ọja m aka nkụja maiti maiti ọkwa oh, mmanwụ ọkwa oh, mmanwụ na-ekwe na alụsị ego n'ekwe na ebe ego jere kwudo n'ekwe na ọjị na-amị ego maiti maiti odogwuo oke mmanwụ na ịkarịrị mmanwụ oh, hai hai nekwe na ụlọ maiti maiti na ụmụ chụrụ awa ọnụ ndị igbo Nkeke anyị chụrụ igwe enyi ọsọ alụsị ego